Jọn isi nke iri na iteghete ya mere mgbe ahụ palet were Jizọs pịa ya ihe ndị ahụ wee kpaa okpu eze nke eji okwu mee ha were ya kpube ya n'isi were werekwa uwe ododo kpokwasị ya ha wee na-abịakwute ya na-asị Ekele eze Ekele ha na-apịakwa ya ihe pilate wee puku ọzọ n'ezi sị ha lee ana m ekupụta ya n'ezi nye unu ka unu wee mara na ahụghị m ihe kwesịrị ahụhụ mmehie n'ime ya ya mere Jizọs pụtara n'ezi na-egbu eze ahụ nke eji ogwu mee na-eyikwa uwe ododo ahụ pilate wee sị ha lee nwoke ahụ ya mere mgbe ndị isi nchụàjà na ndị na-eje ozi hụrụ ya tie mkpu Pilet si ha unu onwe unu were ya kpọgidekwa ya n'obe n'ihi na mụ onwe m ahụghị ihe kwesịrị ahụhụ mmehie n'ime ya ndị Juu zara ya sị anyị onwe anyị nwere iwu ma dịka iwu ahụ si dị o kwesịrị ịnwụ ọnwụ n'ihi na o mere onwe ya ọkpara Chineke ya mere mgbe Pilet nụrụ okwu a ọ tụkarịrị egwu o wee baa n'ime Praetorium ọzọ wee sị Jizọs olee ebe gị onwe gị si bịa ma ọ dịghị ọzịza Jizọs zara ya ya mere Pilet sị ya ị dịghị agwa m okwu ị mataghị na m nwere ike ịrapụ gị m nwekwara ike ịkpọgide gị n'obe Jizọs zara ya sị ị gaghị enwe ike ọbụla imegide m ọ bụrụ na esighị n'elu nye gị yarị n'ihi nke a onye rara m nye n'aka gị nwere mmehie karị site na nke a Pilet na-achọ ụzọ ịrapụ ya ma ndị Juu tiri mkpu sị ọ bụrụ na ịrapụ onye a ị bụghị eyi Siza onye ọ bụla nke na-eme onwe ya eze na-ekwu okwu imegide Siza ya mere mgbe Pilet nụrụ okwu ndị a udupụta jizọs n'ezi wee nọkwasị oche ikpe n'ebe a na-akpọ pavement ma n'asụsụ hibru gabata ma ọ bụ ụbọchị nkwadebe nke ememe ngabiga ọ dị ka oge awa nke isii o wee sị ndị juu lee eze unu ya mere ndị ahụ tiri mkpu kpọgide ya n'obe Pilet si ha m ga-akpọgide eze unu n'obe ndị isi nchụaja zara si anyị enweghị eze ma ọ bụ isi anyị enweghị eze ma ọ bụ isi anyị enweghị ya mere mgbe ahụ ọrara ya nye n'aka ha ka e wee kpọgide ya n'obe ya mere ha kwuru jizọs nyere onwe ha wee pụọ na-ebu obe ya n'onwe ya garuo ebe a na-akpọ ebe okpokoro isi nke a na-akpọ n'asụsụ Hibru ọgọta ebe ha kpọgidere ya n'obe ya na ndị ikom abụọ ọzọ otu n'akụkụ a otu n'akụkụ ọzọ Jizọs nọkwa n'etiti ha Palet wee dekwa ihe ndekwasị debe ya n'elu obe ya ma ihe deworo jizọs onye nazaret eze ndị juu ya mere ọtụtụ n'etiti ndị juu gụrụ ihe ndekwasị ahụ n'ihi na ebe a gbagidere jizọs n'obe dị n'oge jerusalem e edekwara ya n'asụsụ hibru n'asụsụ latin n'asụsụ grik ya mere n'isi nchụaja nke ndị juu si pilet edela eze ndị juu kama na onye ahụ sịrị abụ m eze ndị Juu Pailet zara sị ihe m deworo edewo m ya ya mere ndị agha mgbe ha kpọgidesịrị Jizọs n'obe ha chịrị uwe ya kee ha oke anọ otu onye otu oke otu onye otu oke ha chịkwara uwe ime ya ma uwe ime ahụ enweghị ọkpụkpa a kpara ya site n'elu wee gazuo arụ uwe ime ahụ dum ya mere ha sịrịtara onwe ha ka anyị ghara ịdọwa ya kama ka anyị fere ya nza onye ọ ga-abụ nke ya ka ihe edeworo n'akwụkwọ nsọ wee mezue nke si ha kere uwe m nye onwe ha n'elu ihe m na-eyi arụ ka ha fekwara nza ya mere ndị agha ahụ mere ihe ndị a ma nne ya na nwanne nne ya nke nwanyị mary nwunye Cleopas na mary magdalini na-eguzo obe jizọs nso ya mere mgbe jizọs hụrụ nne ya na onye ahụ nke na-eso ụzọ ya onye ọ hụrụ n'anya ka ọ na-eguzo nso ọ sị nne ya nwanyị lee nwa gị nwoke mgbe ahụ ọ onye ahụ nke na-eso ụzọ ya lee nne gị site n'oge awa ahụ onye ahụ nke na-eso ụzọ ya wee kuru ya laa n'ụlọ nke aka ya mgbe ihe a gasịrị jizọs ebe ọ matara na ihe niile agwụwo ugbu a ka ihe deworo n'akwụkwọ nsọ wee mezu ọ sị akpịrị na-akpọ m nkụ a dọbara n'ebe ahụ ite nke mmanya vaịn gbara ụka juru ya mere ha were sponge nke mmanya vaịn ahụ gbara ụka juru tụkwasị n'elu osisi hiso chee ya n'ọnụ ya mere mgbe jizọs narasịrị mmanya vaịn ahụ nke gbara ụka ọ sịrị ọgwụwo o wee rube isi rara mmụọ ya nye ya mere ndị Juu ebe ọ bụ ụbọchị nkwadebe ka arụ ha wee ghara ịdịgide n'elu obe n'ụbọchị izu ike n'ihi na ụbọchị izu ike nke izu ahụ bụ oke ụbọchị ha kpere Pilet ka etijie ogwe ụkwụ ha ka ebupụkwa ha ya mere ndị agha bịara tijie ogwe ụkwụ nke onye mbụ na nke onye ọzọ nke agbọgidere ya na ya n'obe ma mgbe ha bịaruru Jizọs hụkwa na ọ nwụworị ugbu a ha etijighị ogwe ụkwụ ya otu ọ dị otu onye n'etiti ndị agha were ube maa ya n'akụkụ ngwa ngwa ọbara na mmiri wee pụta onye hụworo ya abụghịkwa ama ama ya bụkwa ezie onye ahụ na-amatakwa na ọ na-ekwu eziokwu ka unu onwe unu wee kwerekwa n'ihi na ihe ndị a mere ka ihe edeworo n'akwụkwọ nsọ wee mezu agaghị etiji otu ọkpụkpụ ya ọzọkwa ihe ọzọ dị iche edeworo n'akwụkwọ nsọ si ha ga-elegide onye ahụ nke ha mapụrụ amapụ ma mgbe ihe ndị a gasịrị Josef nke Arimatia ebe ọ na-eso ụzọ Jizọs ma na nzuzo n'ihi egwu ndị Juu o kpere Pilet ka o bupụ Jizọs Pilet wee kwere ya ya mere ọ bịara bupụ arụ ya Nikodimus onye bịakutere ya n'abalị na mbụ bịakwara na-eweta mma na alos agwara agwa ịra ka ọgụ paụnd ise na ọtụtụ ya mere ha were arụ jizọs kee ya n'ezi akwa ozu ya na ụda ụtọ ndị a dịka ndị juu na-eme n'ili ozu ma n'ebe a kpọgidere ya n'obe otu ubi agbara ogige dị n'ime ubi agbara ogige ahụ ili ọhụụ dịkwa nke a ka tọgbọghị mmadụ ọbụla n'ime ya ya mere n'ebe ahụ n'ihi ụbọchị nkwadebe nke ndị Juu n'ihi na ili ahụ dị nso ka ha tọgbọrọ Jizọs